Ụkpala gbabara n'ikpo ọkụkọ n'ala ala mmụọ ala mmụọ The grasshopper that runs into the midst of fowls ends up in the land of spirits.